to navigate na onye Igbo amara shida there is no space anywhere enweghị nga ifri ọ njikọ onye Igbo chọọ ịbịa nke a na n'ụyọ ọ mara nchi that anyị ga-eme offset the sand nụ here and Igbo Igbo je respect ma sand so onye dịka onye Igbo ga-eme tupu ya na ya nwasị obido oguma foundation ya egwu egwu foundation ewu ahụ o gburu iji ma appease those sand ọ ga-egbu ha weje mgbe ebe ọzọ na ndị ka ọ ga-ewere bịa tii nga ahụ because ọnwụ nga ahụ ka nwere who change ga the structure of that natural environment homega wụ bagage homega wụ negotiation nwere ahịa kwugo okwu ahụ eme mmekpọsara ihe ime ahịa awụsite kọmtụ ime ahịa then enyi wee abịakwanụ ụkpọoche ego mmụọ ọ macha ọnwụ naanị ya nwa ụbọchị ma mmadụ ma mmụọ ga-ezu ahịa gịnị ka ọ ga-eme ya achọ ịbagin ga-enye wee dem ha o ji ebido sọ njikwa nwa ji ebido wite okwu anyị egbughịkwa isi chiawuru isi anyị egbughi ọdụ chiawuru ọdụ to justify himself that's ihe that must come to equity must come with what clean so ya kpụcha ihe ndị ahụ ya gbanwechi ihe ya naga ọhịa ya kwuga anyị adịzavụrụ ya dụala ee so anyị chọrọ chọrọchi ụzọ hụchana ya maka enweghị onye ya megide ka m onye ga-emegide ịhụra ya aga ọfọ ahụ ọ ga-agọ bikos o mega ahụ ba gị ọkwa ahịa ahụ ka ọ zụga na-abịakwa na ndị Igbo beda kọmuniti eji enwe two central shrine eji enwe ihu mmụọ abụọ in every community ele ihu mmụọ ihu ala ebe eji akpọ okwu mmụọ ihu ala nga aha kpụrụ and then central market ọhịa ndị mmadụ eji chefu ta central market wụkwa another shrine maka igbo jasị gị gị ga-emeghachi gị ele isi na ọdụ hi ibega ebe ihu ala ebe ahụ wee bụ isi ala ime ahịa onene ọdụ ahịa kewe ihe isi kewe ọdụ the community onjikọ eji akpọ ya ọdụ ahịa mama inubere ọdụ ahịa ọdụ ahịa kewe isi isi ala kewekwa n'ọdụ ala pụta ọwa ọdụ ahịa ka eji akpọ ya ịhụ ya so ahịa nwa the center of Igbo mega hapụ akụkọ niile akọga Igbo believe that the world will market place onjikọ ha olu onye Igbo mega he wants to bargain ịma nwere mmụọ ndị mmadụ eji akpọ ekwensu ekwensu wo that capacity to bargain Well, all this all the energy the strength ka eji eji eme bargain ọ njikwa ndị igbo eji eji ya eji ọgụ wala because oji na-eje na lose o one all is smart all nwere so many tricks wala so gị gị partner with ekwensu ọ ga-efilu gị wit a kind of knowledge ga-eme gị gaa at smart ya your opponent so but abịara gwa gị sị gị na ka ekwensu ahụ devil ekwensu enwe devil enweghị gbasara anya ma ihe mkpọkpụ ga devil enweghị mmụọ n'ala Igbo ya ma devil omega exist oh. ya devil oh, owotu anyị were were ekwensu eh, has a lot to do with the market. But then, on Juga, play a role. anị gị kpara ya na ndị mmadụ ga-abịado ndị okpere bịa nwụcha nwomereke nwomereke jee ele nwe nwoke biznes ya gara because the very thing ị ga-enye gị that age wuhe e bind gị aka sị out of ignorance ịwara because mmadụ gwara gị sị gị bind ahụ enweghị gbasara ekwensụ na dịm amara ha nwe m ịwara oke eze mmụọ chetakwa kedu otu ọwụ ọfọ agụrụ agụ ka eji jide igbo niile a ha ji nọrọ nkwa hmm. n'ahịa na anọ ụbọchị na anọ ekere ahịa na ọfọ ọ njikwa enweghị ahịa ọbụla ihe ndị egbe ga-azụ ahịa abụọ anyị ga-azụ ahịa afọ ọ ka ndị owu bụla ka ama ịwala pụta wa mana na ochie egbu jikwa azụ mkpọ anyị ga-azụ ahịa afọ na mkpọ ịwala na obodo ọla yiwara ahịa abụọ nwa eji azụ ee ahịa ọbụla nwa eji azụ ahịa ọbụla ehi makwa n'ala egwu enwere ihe ejiri hime ejila ehime na ahịa ọdịnala ịwara mmiri ọgbu ka a na-emega abịa si gị emere ọgbụ osisi enwere relief enwere ke enwere ke. ịwara gịtụkwanụ ji aga ahụ onye ọla mega onye egbugharị isi ara na ebiriwe confusion ebiriwe so ahịa ole eji mara ala igbo enwere ha ejiri hime iji gwa gị si eke agba aka ori agba aka afọ agba aka nkwọ kemgbe nkwọ ji agbara aka he ndị niile kwanụ nwere mmụọ n'ala igbo ma nkwu okwu mmụọ ikwu ga frequency energy energy vibrating enwere mmụọ